hei biakwa nụnụrụ ife na-emenụ anụnụ ebe na nando si na ọ bụ na onwe ife mee ya si ji ejide nwanne nwoke a na-akpọ igwe aya ya na ndo ee akpọ m ya nwanne nwoke maka na fasi na ofu obodo na ndo na wee pụta ewetago ọ bụrụ na ị nọ n'iru akwụkwọ ị ga-afụ na igwe aya na bụ onye na-ewu kemgbe otu o si wee mee arinji wee chigatakwa azụ nke ọ na-asị na ọ bụrụ arinji nke emechakwa wee wepụta eh, onu gosiri na ife niile anụnwa bụ ife faa akpalakpa wee bido wee luzie tata wee na-afụ nnọọ ife okwu em nwanne nwoke anụnwa nke nọ nke yi akwa ojii a na-akpọ anụnụebe na ndokwu wee sị na igwe aya na ndụ na-achọ ka o gbuo ya na ọ hakwa n'ife mere ya si wepụta ya bụ ife okwu maka na ọ na-ezite rie ndị anụnwa ụmụazị nwa na-anọgọsị n'otu ka ha pịaba kugbuo ya biko achọrọ m ka unu gee ya onye nwere ndụmọdụ dụkwanụ ndị dibịa amara na fa na-abịa n'iru akwụkwọ iji wee gbalụ ndị na-eso ka ife afa na-eme osifa n'obi aghọtazi m ife na-eme a na-asị ee ka agbakwuru omenala ka agbakwuru omenala Ọ ha anụnwa bụ ife unu na-egosi ụmụazị na-eto eto n'otu a ka omenala anyị dị ife a na-eme omenala Igbo dị na ife a ka ọnọọ omenala nke nke ndị awụsa ka a na-emezi nke ikpeazụ na nwanne na nwanne ga-apụta n'iru akwụkwọ a na-asị na onye egbu onye a mee nke agbu onye onwe ihe mere ya na onye nke agburu ụdị ife eji ife a wee marụ ndị dibịa mgbe gboo ghọtago unu chọọ n'ime ife chọọ ka unu kwalite omenala igbo ọ bụrụ ụdị ife a ka eji eme ejiri ụdị ife a malụ omenala anyị ka ndị kwu n'oke okwu geenụ ntị ka unu n'ife em banana na anamdokwu otu iwe anyị na ndụ si wee chọkwa ime ya nke a mee ya nke ọzọ nwere agbasadụ m ozi akwakwanụ m ebumnobi unu n'ebe a na-edepụta ebumnobi aka nkwapụrịta asazia aya ya na ndị otu ya anụnwa ọtaga gwara ngịsị gị na fak bụ last time m ihe nji bụ nwere ọnụ maka ama m na mmadụ ibe m anyị m n'ụwa m bịara mana onye chi na-azọ na-azọ onwe ya ịghọtago so n'ihe m ji ekwu bụ na nkes case of siti ka a mara ama ndị a publish go e m enwebụrụ ebe m na-eti ibere ya ịghọtago onwe ife merụ m ịghọtago ka ejide that man responsible ịghọta m na-ekwusi ijide aya ya na ndị otu ya e responsible because of akonu ka the bad boys ịghọtago a na-achụ m mbịaka mbịaka otu a ya esi wee bu m bikos last time fa bulu m ịghọtago na o mepụrụkwa anụnwa ee eh, o mepụrụ three weeks na ahapụrụ m ịghọtago na na abịakwa again so ihe m ji ekwu bụ ka ike pụọ m this voice note maka mgbe ọ ya eme ịghọta efe m ji ekwu maka na otu anụ na ana m atụrụ egwu ọnwụ maka na ofu ihe igwe niile ejekọ n'ozi ịghọtago ifedụ dị ana m atụrụ egwu ma ibe m na-ekwu okwu ya bụ na mmadụ agha egburu m n'afọ iyi ọ dịrọ pọsịbụl na ụwa anụnwa m bịara m ga-ata atọrọ ma na-achọ onye m ga-egbu and they believe na mmadụ ibe m ya egbu m so if this voice note na na-enye gị na-abụ in case of anything happen to me because ịma na ọ na-abụ enwere ike egbu asị na ọka ewere ego mechie so ọ bụrụ na ha nwee anwa mee anything ọ bụrụ na onwe nwoke fasi ume ka ha believe mmadụ ibe m ya egbu nwa m nwa mbịara mana echi na-azụ na-azụ onwe ya so that ọ bụzie na onwe efe mere m egbuo onye egbu onye na ezinụlọ ya esuo onye egburu sisi obi ọkụ onye abibe na-ekwu n'ebe m na-ekwusi okipụ this voice note maka tomorrow um, enwekwa eh, ka m mee ị mara na mgbe anụnwa mụ na aya ya ga-enwesia ichu ịghọtago ịma na ife okongwu dibịa anụnwa na bịarụ nke ajụ anụnwa ọ dịsiwo anụnwa na-agba ịghọtago so eh, mụ ọnya na-esend eh, to họtelụ ebe nna na lọji these people bụ mmadụ kapa na-egwu ghọtago nwere ka ịmagụ mmadụ o nwere level bụ mmadụ ruo aka emi na mmadụ kapa na-eme ka ha makwa na mmakwa ife ha ma ọtụ otu a kapa si egbu people abịa na-alụ ọjụ with you before na-eme na-enweta opportunity ọ bụrụ na ihe m ji ekwu bụ na afa akpụ o mgbe padịa bụ mgbe anwa mgbe a mụnakwa na-enwe ishu fabego two times ịghọtago fabego bịa bụrụ two times jecha ya kata bịa egbunwụrọ m hmm. jecha ana ya edekwa fafọkwarụta opportunity hmm. so aka na-emekwa so ihe m ji ekwu bụ ịmakwa ka a esi wee mee maka ndị panama ọsịfa ya eme ya bụ bụ ọnwụ na adị m anya pụta ka m ji eme ife ego ma ịmagodo aka ntin ya ịmagodo aka ntin na ka anyị na m ka ji egwu